This is Hoopla World TV reporting for the Center for Research in Igbo History and Culture. Today is Monday, the 30th of September 2024, and we are reaching you from the Chief Rafael Nnekorekwe compound here in Odabo, Otuachamweri, still on the ongoing New Year Festival season in Umweri Okebo community and in the whole of Igbo land, as the people celebrate the joys and the victories of the harvest of the labors of the last work year. In the following video clips, we will be bringing you an event of great historical and cultural significance for the land and people of Umwiri Okebo and for the larger Igbo community wherever they are found in the world. It is the presentation of the daughterly share of the sacrificial goat. It could be a ram or a cow used in the Alomor ritual to the most senior daughter of the family, clan or community wherever she might be living at the time on its own the reserving of the waste of the sacrificial animal for the first daughter is a little bit of courtesy, but it is also a very strong instrument for tracing consanguinity among the people of Umwiri and their offshoot across Ibo land and the world, and serves to acknowledge common ancestry and preserve bloodlines. For instance, it is a fact of established history and common cultural usage that the people of Ugume Umwiri send the daughterly share of the sacrificial animal to the people of Opo, the oldest Aguleri village, whenever the feast of Dabawo, the progenitor of the Igbo race, who first settled at Dabawo, Ugume Umweri, founding the Igbo race, is celebrated, an undeniable proof of not only the fact of common ancestry, but also of the nature and flow of the ancestry in the following video clips, we observe the Enua Gumbere family of Ivita Umweri presenting the daughterly share of the sacrificial ram to their daughter Nwanyuzo at her marital home in Iriku, Mbago Thank you for joining us. Stay with us. Ah, mama, ewetara gị ewu gị apụtala ịchụ nwụba ebe apụ igwe ọnwụ ọ mmụọ mm. mm. ọwasị m jere ka ka ha enweta ego ukwu ewu ime ọrụ ọnya apụtala ịchụ nwụba apụtara ọnya ee eh, daalụ mama ee eh, mma nwaanyị ụzọ hmm? ekene gị ah, onye na-ekwu okwu bụ pastọ benet nwa nwaozie obuesi iri mbago hmm. yes ma ee eh, daalụ ah, daalụ anyị si ka anyị bịa hapụ taa um, ndị bịara ebu odudu ka nduve waa bịa hmm? eh, ka ebido bidogodi kọwagodila anyị ebe anyị na-akọwa ndị ụmụ eri niile na-ege gị ntị kọwagodi onye ibu hmm. onye bụ na mmụeri onye bụ n'iri ikwu kọwaa ihe ọ bụla ị chọrọ ka ụwa mali banyere gị hmm. ịkọwala anyị ibe isi ebe a na-anụ gị ọ dị mma riri ikwu ee iri ikwu ka a na-aṅụ m ndị iri ikwu na-aṅụ m kedu ihe na-aṅụ gị n'iri ikwu onye na-aṅụ m n'iri ikwu bụ Nneka Ọdekwe Nneka Ọdekwe bụ di ya na anụ m n'iri ikwu daalụ ma gị nwa nnekọrọ ekwe na-anụ gwa anyị maka onwe gị kedu ava gị kedu ọbụ ịdị kedu ibe isi ndị be mma na hmm. agụ mgbede hmm. ka m si bịa Kedụ onye bụ nna gị n'ebe ahụ? Kedụ onye bụ nne gị? Onye bụ nne m bụ Adaeze. Adaeze Osekwe. Osekwe Igwemma. Ịma sịkwa adịwa. Nye hmm. bụ nna ya. Ọ hmm. bụ hmm. ije dị na mgbago. Daalụ. Ee, ndị achọtala gị si mgbede wee bịa ịmalị ndị babụ ndị chọtara m ndị ha wetara gị ukwu ewu mba ka mba were akawa kọwa hmm. amụ bụ prince ejikeme nwaka hmm, obuigwe ọnwụ nyanwa ka ị na-akọwali ka ịkọwali ụdọ eji ya ejike nwaka obu aka ọnwụ ka m ịma ọrụ apụtara iche ụmụba igwe ọnwụ apụtara iche ụmụba igwe ọnwụ nọrọ mmụọ n'ọnya bụ ichie eme okwu nye alụrụ mmụọ gbasị ka nwetara gị ukwu ewu dịka ka omenala si wee adị n'oge ịbụ isi ada ọrụ ọsọ aka ede n'oge ịbụ isi ada mmụọ iru ụwa dị niile anyị mezite ya mgbe anyị eme mkpokọ mmụọ anyị eme ka ị mara ma eze mmụọ chọọ mkpokọ mmụọ bụ eze bilo eze bilo nwakobu ọ ya abata ka ime mkpokọ mmụọ mhm. eze bilo tọrọ m e tọrọ m mhm. e mhm. ikechukwu e ọ na-eche ụka mana eze bilo abụ n'ọnya ka eze mmadụ Eh, Ana m ya na-ajụkwa na-ese anyị ka ma ma eme ọlụ ndị babụ eh. eh. daalụ ee biko ka ịkọọla anyị ije unu bịara ibe kedu pụtara kedu ife o dị mkpa iwe o ji dị mkpa bụ na ya bụ isi mmụọ nna anyị apụtara m ụwa ya na-eme ya ọ bụ na alọsịa mmụọ onye bụ onye isi ada nya ka ya e ewejere ukwu ewu hmm. nke mbịa na mmenyekwu ego ibe abịa onye ọbụla ọbụla mmadụ eto ọkalala mmụọ onye ọbụla alọrọ mmụọ ya ewetara ukwu ewu hmm. Hmm. onye ọbụla alọrọ mmụọ ya ewetara ukwu ewu onye ọbụla alọrọ mmụọ ya ewetara ukwu ewu wetara ebe ọbụla onye na-alọrọ nne ya ewetara ego oh. amaka ọpe na oke onye isi na-eli onye ọ bụrụ onye bụ onye isi na-ebe onye isi ndụ nwaanyị a ka na-enye ugwu ewu ọ bụ na ị na-eje ụka ọ bụrụ na ya lụrụ mmụọ ihe wetara ya ego ọnya bụ iwu kedu ibe eh, ọ gbanyere ije mbịa kedu ibe ọ gbanyere ụkwụ ije nwe m ibe ọ banyere ụkwụ na tradishọn na omenala anyị ka ọ bụ eh, mm. eh, ka anyị n'unu gị ịkọwala anyị maka ije nwe ọ bịara ije obi ala bụ iji enwere vizi vizi na o nwere bụ na mmụọ ka a lụrụ ọkwa mmụọ ka unu lụrụ mmụọ ka anyị lụrụ udo eji eme mbọchị buru ugbo ya ka unu mere nwa mbọchị buru ugbo na nna m ghada ebesi ndụ a na-akpụ ya ndụ ndụ ka na-ewe ya ka mere nwa ị mara onye bụ isi ụmụnna anyị kata anaghị ajide eh, eh, eh, nke gị na ya dị ịma ọrụ mm. Mm. nke bụ isi na ụmụ nwaanyị anyị niile na ụmụ nwaanyị anyị niile nke bụ isi ah, <laughs> ya na ụmụnne gị chọtara gị ụmụnne gị kedu ife ihe ya agwaba kedu ozi ihe eziba hmm. kedu ndụmọdụ ya adụba hmm. ndụmọdụ nje adụba bụ onye ọbụla na-akwụ na ịkwụ mma ịkwụ mma ịkwụ mma bụ ime ezigbo ihe o ihe dịka ya ana ya ọgaji nga ndị nye elebe ya mee ọtụtụ ọga ezi na nwa nwa ma ọ dịrọkwa m ka ọ nwere ihe ọzọ karịa ịkwọ mma nwere ihe ọzọ ke daalụ ee eh, kedu ebe anyị wetara ibe eh, ka ihe oge ruo oge ihe eh. so isi na ibi na-ebunye ya bụ ugwu ewu ebutela ya mụ na enye ego nke ka ọ bụrụ ibe o juru abụrụ ukwu ya kedu ibe o juru bụrụ ọkpị ya ma ọ bụ isi ya ndị Igbo kelie eke o nwere ibe nwaanyị na-eli nwa ibe mmekọrọbịa na-eli bi nwe nwe ibe duru na-eli ekelie eke nwa onye bụ ya bụ onye isi ada m nwaanyị niile ọ bụrụ nwaanyị niile nwe ugwu ewu anọ nyaahụ ya ka eji wee si mgbede wee bulie wa bịara mbago mbutelie nne mm. n'ọnya mm. mm. ka ọ dịịlị onye nwere nwaanyị ọzọ ya ya eli ya n'ọnya ka ọ dịịlị onye ọsọziri onye ọsọ famili unu na-eme omenala a ka na-eme ya n'ebe ọzọ a na-eme ya n'ebe ọzọ ka m erina na-eme ya ee ihe welili onye isi ada ndụ o tewe ebidolie aka nna nna nna anyị ba

daalụ ihe anọkọla anyị nka mme isi Adam m were anụ nsogbu onye bụkwa ọgbọ onye nne nneyi n'ibe mme echi ya hmm. so ya emela anyị isi Adam m were ibe ya merọ gị ihe hmm? hmm. anya anyị chikpu eze eze biro bịakwa ọ ya abịa bụ gị ọ ya abata eze m nwere ọ ya abata

na iri Mgbago hmm. Ụmụeri ọnya ka ndị ndị agụ mgbede sikapa bịa vụ taa dịka na bụ isi ada ndị agụ ndị iru ụwa dịle agụ mgbede hmm. eh, ebe mama nwaanyị ụzọ si wee pụta ụwa wee bịa ije dị na ikwu Mgbago ya si ka ewetala n'ibie nru Hmm? ka ewetali ya ukwu ewu hmm. egbulu na bebe eh, daalụ daalụ hmm. mama ee eh, daalụ rinne eh, daalụ daalụ ndị mgbede bịali ije ee anyị ndị Center for Research in Igbo History and Culture sikwu ka anyị kene unu ka unu ji wee bịa ije e, unu bịara e, wee sị ka unu cheta ada unu nwanyị mm-hmm. n'oge unu na-eli olili dịka okwukwe unu ji adị e, anyị bụ anyị bụ ndị Center for Research Igbo History and Culture na-ekene unu mm, daalụ anyị ekpokọzikwa mmụọ na ya abịa hmm. ya abịakwa ma ihe kpoko mmụọ ah, anyị ekpoko ọrụ bụ ọlụ ka na-alụ hmm. <laughs> ụlọ ise foto hmm. ebe ọ eziri m daalụ